ihe anyị nọ n'elu ya taa bụ obi a zụtara okwu taa ka a na-akpọ obi nti obi nti abụ ya bụ eh, nnatu igbo tv nnatu igbo tv a nke pụtara na ebe anyị mebelu maka iji wee nye aka ime ka igbo bawanyesi ike site n'okwu anyị na omume anyị ma ọ na ihe niile igbo na-eme site n'ikpochigata omenala igbo ka o chigata ka ọ dị mbụ maka anyị anyị ebuo na nkụ bịa gbuo kerozin gbuo mango gbuo ihe niile a na-egbu egbu ma ihe niile nọ n'ime ya ma mmiri gbuo ma gas gbuo osisi were emechaa wee chọpụta nke ka ibi anyị alụ ọ bụrụ na ile ebe anyị na-anya na obi a taa ị ga-afụ na obi kwuru agwara akwa nnagwe igbo be anyị anyị mmiri imirikiti ihe dị iche iche n'aha ihe wetara anyị bụ emume nke ndị mba ndị ọzọ ya ọdịbendị nke ndị mba ndị ọzọ anyị were edobezie nke be anyị na ụsọ kpatara na ọ dịghị nwa anyị ga-awọpụta o were igbo ma mma mmadụ were igbo kwuba okwu kwukọcha na-etighị ya oyibo ọbụla o ji etiriri ya so anyị na-erutezi ebe ahụ efuru ka o si wee bido ya anyị were na-achọ ka anyị mara ụzọ anyị ga-esi eme igbo igbo chigata azụ ebe anyị guzoro ihe abụ na obi nti obi eziokwu obi eziokwu ebe a ga-agwa gị eziokwu ebe a ga-agwa gị ka o si wee dị ebe a ga-eme ihe ahụ ị na-achọ ka ọ dịrị gị ka isi chọọ ya ebe ga-abụ izi ozi ji abata ala Igbo ozi aha dịka isizie ya n'ala Igbo na-adịghị aghụghọ na-adịghị wayo ọbụla anyị emere gị ka isi wee chọọ ya obi a ka anyị na-ewube taa anyị nwe obi a n'ebe anyị nọ ugbu a obi a bụ obi nti anyị nwe nwe anyị nwe ana enwe nwere ebe a ga-ewube ya nke a ka na bụ mmalite mana nke a bụ mmalite nke mbụ iji wee mee ka anyị tisibe ihe anyị chọọ. mana ọta ka ọ malite ọ mụrụ bụ ndị nwere isi ọma bụ ndị sonyere n'ebe a taa izizi obi nti ya na-ebilite njem ya bụ taa ụnụ niile nwere isi ọma isonye and mgbe ọbụla e jere ikwu okwu banyere obi a ihe a ga na-ekwu na obi a ga-abụ ihe ga na-eme ka obodo niile gaa n'iru bịa ka ji wee nwee obodo dị iche iche n'ebe a obodo niile nọ n'ala Igbo nọkọcha n'ebe a ịbịala obi a anya ọ bụghị naanị ebe a ka anyị nwere obi a azụ ebe a bụkwa ofu obi a nwekwa azụ ebe a obi ịnọ nwekwa azụ ebe a anyị nwere nwee ya ihu na abụọ ya bụ isi gị ebe a bata ị ga-esi ebe a bịa fụọ anyị maka ihe dị gị oke mkpa maka ịchọ ka edoziere gị ma ọ maka ịchọ ka achọpụta ma ọ maka ozi dị mkpa ịchọrọ ka ọ bụrụ ozi eziri anwụrụ ọkụ nke ruru eluigwe ahụ ya ka anyị ji wee nọrọ ebe a taa wee na-ekene mmadụ niile bịara n'ebe a nakwa mmadụ niile nọ n'ebe a wee na-asị ụnụ nnọọ nke a dị mma ya na-eme na eji amara imirikiti nọ n'ụzọ na-abịa ehm, na ndị a niile bịara ebe a taa ana m achọ ka m kene ha n'ụzọ pụrụ iche ọchụmanụ nnọọ onye mgbasa ozi anyị aka siri ike ọ nọ na-ereprezentị ndị niile ga-esi eh, imo steeti wee bịa achọ m nkele m ọkwa aka m akpa aza nye ọ ụba akpa aza nokia tosh kama batrị afọ mba a ga na-aza kọl ya bụ the high chief kelechukwu mba achụ mampa sowo lee ya ebe a oke oyi m metara onwe m ihe anụwa na-eme taata agaghị adị mampaso owo sọpraịz na ụdị ihe dị otu a ga-eme ọ ga-agbagwoju ya anya maka na mampaso owo bịa bụ onye mgbe m malitere mmemme a ọchee ịgba nkwụ nwaanyị wee sị m bịa mbịa nchọọ ka m kwuo okwu ego asị onye owu dị arụ ọsọ m okwu ego m kulu dam m were egodi nke a ya nyere m jide na ya ga-eme m mma gaa faa marasịa ndị dị iche iche maka na amaghị m ya nke ọma mana ya nwa ama m bịakwa fụ nna ya fụ na ihe na-eme na-amasị ya ere njecha nkwụ nwaanyị eri mgbe njecha nkwụ nwaanyị nwunye gị kpa n'ama igbo ka anyị ga-enye bụ ihe mgbe njijecha ya n'ama igbo ihe n'abaja yes n'abaja mgbe anyị jijecha ya n'abaja nataruo taa ọnụ akọbeghị m nri nke akpa ji akọ m ego aka dọrọ agụ agba wa n'ofe ogberu aka dọrọ agụ agba n'ofe agberu ọga na ntị akọba akụkọ dị n'isi ka o riri nne o mana redio steshọn si kelee ya ma pasi owo onye aka dọwara akpa etuola nyere na nna ya agbara m n'iru na onye a bụ papa ya agbara m bọọdụ onye agwa m ihe a Eh. mụfụ ya mụtụbi aka dọwara agba hmm. ọ ya etu ya aka dọwara agba na ogberu ọbọ ya bara onwe ya mere onwe ya aka ngị nwa abụma mpata owu a a sị chineke dee mere ọka mma na ndụ na aka ngị nwa abụkwa mpata owu akwa ka m si wee malụ ndị ogberu niile na aka ngị nwa abụkwa ma mpasa owu akwa na aka nwa ma mpasa owu akwa ka m nọ wee malụ eze iriele obi ofu ogbe ruru eze iriele obi ofu ogberu ime mụ na ya aya bụrụ nnukwu oyi bụ onye eze ahụ ana m achọ ịkọwacha ka ndị niile a ka o siri metụta ndị abịanụ nakwa ihe bụ ọbịbịa unu bịa na aka gị nwakwa aha ofu aka gị nwakwa aha ka anyị nọkwa wee marakwa o si na chi ọra abụ chi panteka na ofu aka gị aha ka si wee na-ekwulukozi ikenga ogberu n'ofu aka na ọ ọ disemba gara aga agbalị arọ oburu ofu ụkwụ moto arụ dị mma eji eme ngala were ya were ya chọọ mma na ofu konechọn gaa agụbi ọ na o yiri nne erezi n'aka gị wee mmanaba ndị mmadụ were mmanaba mmadụ dịcha ka ebube chukwu ụzọ ha were mmanaba ndị dịsị ka injinia ha ndị otu anyị were marazi ya na ofu aka gị akwa ka mụ na gị na-abọ nọ ewere mbudata ihe a na-akpọ na e were bute nke a na-akpọ alaba alaba kriu ebe ụsọ ndụ kalibia anyị bara na alaba alaba kriu a wee si na alaba alaba kriu were gaba gaba gaba gaba wee mechaa wee nwee alaba alaba tv o ji ekwe ekwe ebe alaba alaba tv a. ee eh, mara na isi ga-ama mbido onwe ya ya mara ah, ah, nwoke ọbụla na-abata n'oge na bi mara na ego ya chọtụrụ onweghị ya na-agbara ọzọ ịla ahịa nwoke batara leti jere wee bi ire asị na anyị na e, biko anyị chọọ ka n'abata ndị oyi anyị na-abata kịta ee ile anya n'azụ ụnụ ga-ahụ na mmadụ abịakwa unu ga-ahụ oke nwa e, igbo niile ọ ka anyị na bido egwu a oke nwa igbo niile nke ị bịabaziri ikwu ogbu a n'oge ihe eji ebogbo bịa mana site gị tọcha na eme ya kọmplan na ụmụ niile a mụrụ ọkwa mgbe enyi m nwoke ọ a mara ana ma mụgide nwa nwa atịrị awa yes biko unu n'anya unu ga-ahụ ndị batara kịta ha dị so important ọ na enwere ebe onye ahụ ya pụrụgoro ebe ahụ obere oge arụpụta oche ihe nọ konje nkonje na ọka mara na ebe ụbọchị na agba ha na ebe ahụ bịafu ebe nwoke bịa laptọpụ ọ n'ọrụ biko unu n'anya unu ga-ahụ eh, oke nwa ka ọ bata oke nwa ihe m ji akwanye ugbo n'ụzọ pụrụ iche bụ na oke nwa bụ eh, ya kpọpụtara m ọ na-abịa ekwute nwa dibia kwutekwa akpa afịa eh? o ejebela ejebe chezo ebe o si ije ma ọ laba alaba ma mma etu oge isi ala yes oke nwa na-reprezentị ndị abịa steeti hie ndị abịa ehigo nne ah. ọ mmekọrịta arụ anyị na fa oke nwa oke nwa furumuno kija oke nwa ebe ị ga i ị na-ite n'ite n'ite oke nwa nọrọ ebe a ti a ka ịra gwụ nọrọ ebe ka eji ekwuwe ka na-eji ekwuwe ya na-egbure ndị dibịa ya ka dị ka ụbọchị ata amago mma anyị nọ na dọkụmentrị na inyekwa ka anyị fụkwa ka oge isi wee gaa dị ile anya ebe a onye batara ụnụ chọọ fọm oche bute blọk na-abụ flank ebe enyi unu eme ya ka ndị na ee na obi a nọ taata oke nwa soro wee wuwe obi a e nwere ebe nkodebere n'isi gị bifo ọbịa mana afọ nze bịa okwu afọ ihe ka ubi maka na ihe ndị a niile ana m akọ ka anyị si wee gbatị mana nke anyị nọzi n'elu ya taa mekwaziri ebe anyị si wee bupụta patanụ nke a mama ka bụkwa ofu ogologo akụkọ ahụ mana ka ọ wee dịrị ndị mmadụ mfe ee onye bata nkịta anụnwa bụ Okechukwu Ike oke nwa igbo niile ee eh, oke igbo niile chọpụtara m ee eh, na the month of January ya bụ 30th ah, of December yes ee eh, na-arọ nke ọzọ gara aga bifo arọ anyị batara ịghọtago anyị abata n'ime January ya dị January na February emechiere anyị knockdown afta ka mụ na gị jechara nkwụ nwaanyị onye a hmm. na onye jiri nkwụ nwaanyị ya ewere nwe afta ka anyị jicha nkwụ nwaanyị ya enwee nọkdaụn oke nwa abagbaghị n'ọkụ si m ka anyị mebe n'ọhịa aga ka anyị mebe n'ọhịa aga anyị emebi emebi emebi emebi ọga anyị kene chukwu na ọbịara ga gaziere onye ihu gaziere onye azụ ya bụ ụtọ ya maka na ihe bịa gaa otu akụkụ bịa bute na ụtara abịa debịa nga ihe gazie otu akụkụ emechakwa ị tụọ ala ka ị sụrụ tụ nke mbụ okwu eh, e ya pụta ebe na ala ọ bụrụ ihe ọkụ akụwụrụ akụwa ife ihe m ga-eme gị ma mbata ịgwa m ma ụra na ọkụ ahụ na otu a na na kamera otu ọrụ aka ịbịa na na ọ na na ọwụrụ ya na-eme na gọmna ọhịa kụwabere ụfọdụ ndị ebe anyị na kọp onye kụwara ala asa na-eme ee ụra efu na ihe na-akọwa bụ na ana m oke nwa ndị Igbo gist mụnwa so n'otu onye n'ime Igbo gist when you talk about Igbo gist you talk about oke nwa na nna tu ha bụ Igbo gist Igbo gist ka nọ in existence now ụbọchị nke taata ka esi n'ime Igbo gist ahụ bụ ebe ọ kpọpụtalụ m ịghọtago mụ na ya na-abụ esi n'ime Igbo gist ahụ gaa faa ma taa ma echi o ruzie taa m wee wee na-ewube nke a ihe a na-akpọ nke a bụ obi nti nnatu igbo tv ya bụ ebe anyị nọzi kịta ya kpatara ile anya ịfụkwa na disen igbo ji si ya m bụkwa anyanwụ abụkwa ndị ọzọ so na ya ha niile zukwara ezu ebe a ana ya ji wee bebe ebe a bụ na ihe ubi na-emere ọba ka ọba na-emere ubi kpatara ha niile ji wee dị oke mkpa na nti anyị anyị na-ele anya taa bụ igbo ji si mụtara ya ọkwụrụ na igbo nna asụ mm. yes nye njisi n'igbo ji mụtali abụ nọ na abụ nwoke be na-akpọ e, oyiri abụọ sị na onye e mere echeta ga-eme gịnị eme ya ọzọ mana eme gị icheta oya ụdị ihe ama mma ọzọ ya kpatara ndị be anyị ji atụ ya n'ilu na onye ọgwụ na mmadụ meele gị ihe iche zọọ efu na imere gị ọzọ ga-esi ike ya ka anyị ji wee buru ọnụ wee na-akwanyerịrị chukwu mere mana anyị na-ebido na ndị otu anyị bịa abụla ofu so anyị na-respect so much for coming na-asị gị nnọọ na-asị gị nnọọ n'afọ ojuru anyị ee n'ụbọchị nke tata n'ụbọchị nke tata dime ya jee kọntrolu onye a ọ dịghị ebe a ka ọ na-abịa relax ya anyị nọ laif mana otu a ka anyị si na anụ nwere otu ọzọ anyị si anụ na anyị na-ekele ndị bata anụ anyị ji okwu mampasa owo na nchịkọta mampasa owo esi n'aka gị gaa faa n'imo steeti emesịa mbata n'aka gị ọ na-agaghị ka ntị mara nwa nwoke onye a bụ nwabeghị Hmm? nwa di ana mụrụbeghị nwa nwanne gị nwaanyị gbanwata nne gị ụnụ <laughs> na-abụ abụrụ otu ọsọ abụọ gị ime ya ka nwa mmadụ o mee ka onye nọ na be nwanne ya obie ndụ taa o so na ọga o ihe a na-eme ọ na-enye ụjọ na ụnụ abụọ ka na anyị na-eme nwanne ahụ na-emesi ike yes ọ na-abụ mfe ụlọ ana m adị ha hmm. bịakwa alaba alaba ụnụ na-eburu ofu ihe ahụ nwa onye a na-ewejere kọmplen ya mmadụ bụ iji kọmplen were kpaa ihe di ya na-eme onye ahụ na-agwa na ndị nke ya abatabeghị kwa ụbụ na <laughs> a eh, na-eweta mmiri weta mmiri braiko ka anyị na-aṅụ na nke a eh, nwaanyị na-enye kọmplen ọ ya bụkwa na ụtụ ya nwunye ya na-asị nwaanyị a lụtụrụ ọfọ oje ka o kpesara na ọnkụrụ ji kpesara ọnkụrụ ọ bụrụ na ọnkụrụ anọkwuo n'ụlọ nwaanyị na-agwa ọ kakwara gị mmadụ ịlara zụrụ ụmụ gị ana m agbakwa ya ojiji ọbata nye mụrụ ọbata nye ya nri nwaanyị ewe ụdị mara eji anyị mara mgbe ị na-eje ịgwa ya na ebe alaba alaba ehm, anyị na-ekene ya n'ụzọ pụrụ iche kenekwa nwa bụ na osike flawa onye chukwu mere ihe ọma iso na onye nwụrụ histrị ama mme nchezọ n'ụwa god loves you so much yes maka na a of things ị nwere experience anyị nwa soro wee notice kwa mgbe o mechakwa chineke asị na ị gaghị anọ na mkpa na ị ga-anọ ịtakwa n'ụbọchị nke ata ana m ekene oke enyi m nwoke eze nwoke ee eh? nnukwu mmanwụ eji dị ebube na ebonyi steeti ọ na-ereprezentị ndị ebonyi ọ nọkwu ebe a ile anya ị ga-ahụ ya ọ ya bụ ife abata ezigbo mmadụ otu efuru ya anyụ anakọta anyị yọọ ya nsị ya ndị na ya na oke nwa ndị ojiri mma kụrụ inyoma jenere ma ịsọra na ndị mmadụ nwa mana ịbịakwute ya otu ekwure ndị mmadụ asị elekọta ya na-akọ lekọta ya nke a na-akọ ọsị aji ama ịsọra ndị mmadụ nwa ndị nke a ndị ihu na ọnụ ha gbagara agbaga ọ mụsịrị nkọ <laughs> Eh, mana ị mụkwara mgbe ochie nọ na aba bịa na mgbe ochie na ihe a na-emekwa mgbe ochie ebe na-emekwa na mgbe ochie ahụ ịfụkwa na mmadụ na-anọkọta eje ezere agbọ mma a na-aba ya aba a na-aba mmadụ agbọ mma a na-ezere agbọ mma eze ị na-anya adịghị ka ndị nke nwere dịkwa mma mana ọfụrụ ije zerekwa agbọ mma ee ehm, n'otu aka a biko ana m ekele gị na-asị gị ife abata ehm, o mere ije ọma ị ga-eje taa ije ahụ ị ga-eje taa ihe ọma ihe ọma ihe ọma bụ ihe ị ga-ekwudo na ya bụ ije ihe ọma iji ị na-eje taa taa ka ihe niile ahụ ya amanarị mkpata atadịrija wa ya amanarị amụta nwasị mụta ibi ya ọganiru eje ya na akara nke ọya ebughị eso nkwachukwu kwuru ebonyi ihe ewu karịa ka ị na-ewu maka na ọmalite owu gị bụ taa ya ka anyị ofu ebe na-ehi emepere e ubi ya ka m kwuru okwu a "anya agụ abụ ọfọmọfọ nke gị abụ gọọmenti ebe ya bịa eje ịgba afa ka ị bịa gbaa afa ka e juru ese ihe onye ọzọ abịa n'afa kwụrụgodu osisi kwuchaa ya maka na anyị eji ekwu ya abụ na ndị m onye iri ibi ya nwanne gị bebe soro kwenye ya bebe maka ịmabeghị onye ga-ebe echi ọ na-abụ um, onye pụtara afọ nga ọkụkọ ya na-atụgbu ọkụkọ onye ọzọ ọ na-adị adịba ha mkpụhe ọkụkọ nna ọkụkọ ndị a na-alụ amamihe na-esoro ụmụ ọkụ na-aba nke m bụrụ nke a na-atụgbu atụ obi aṅụrị aba gị laba mana ihe atụgbube nke gị ihe atụgbube nke gị bido ihe aja osu oh, ụmụ ọkụkọ nke <laughs> onye unu na-anya ebe a biko ana m ekele unu ana m ekele e, enyi m nwoke bụ Ogbuehi Nwadukwu Akụ ezigbote oyi onye a bụ ezigbote oyi e, otu Igbo just iju oke igbo maka ya ọ gwaghị ya na ogbu ehi yes iju ha ya oke igbo ọ gị ka ha fa na ya na onye na oke igbo ezigbo oyi onye uturu onye uturu otogo mụ na ya na-abọ nke a nwanne gị na-agbaghị mm. n'agbanyeghị ịmakwa asụ uturu amakwa ma gị na oturu <laughs> ee n'otu aka ejikwa mara wee kenesịma ndị bịanụ kene onwe m na ọ dịrị izu na onye a kpachara kene enwe isi akwa e kwuru m onwe m mụ nkweta dịrị na m ga-aba urusha o nwere ndị sị na ha ya aba anaghị aṅụ maka chukwu maka baịbụl kama m ga abụ uru ọ dị ka ọ ọba ya ọmụ ka ọ bara ọmadụ n'onwe ya nke a bụ ihe ndị anwụrụ na-eme onwe ha a na-eji ọ na-aba ọ na-eji ọ na-aba obere oge tuefu akụnarị ya obido oge ibigara aka nwere nwaanyị nke afọ si chọba ọ nwezie iwu ma chọọchị ee <laughs> eh, eh, n'ụzọ nke ọzọ achọrọ m iji ohere a wee kelee onye ozi hmm. onye ozi chineke um, anyị na-asị gị nnọọ nwanne m nnọọ ezigbo onye ozi ọ na-ebuka na onye nwe egwu eh? Eh, onye ozi nnọọ nne na obi anyị na nke a bụ obi anyị na gị eh. nnọọ n'otu aka achọkwa m iji ohere a wee bịa kelee kwa nwanne m nwoke jụ adịmaka ọ nọ ugbu ehi akụ na-eto nwa nwanne ya ndị dị ihe aka ahụ ala ya jide nwanne ya ugbu ehi akụ na-eto nwa ọlụ ọha nwanne mmadụ abụghị ọhịa nke a nwanne m nwoke ọ bịara ireprezentị ndị ihe ala ihe ala niile m lokal gọọmenti oke ọ na-ereprezentị ndị ihe ala ihe ala lokal gọọmenti achọrọ m iji ohere a kelekwa nwanne m nwoke a na-enye ebe a meyọ ee senetọ ha vaịs senetọ ozugbo mmadụ ka ọ bụ mgbe anyị na-eme paletiv onye a ka ịbụ paletiv ya lekọtago na-ejebe ha n'uri onye uri ka ọ bụ onye were kpọkọta anyị na fonu onye na anyị na-ebujere nri a ji azụ ụmụ ogbenye na-eji ere ndị mmadụ aka na kobi ka anyị ji wee ripụ osisi kpọrọ nkụ ọnụ n'aka ọ fọrọ ka anyị buchigha dị nri ọ fọrọ ka anyị buchigha dị nri ya buchigha dị nri ya wechighị

the whole alaba alabalaba ya bụ akwụkwọ and uh, nke ka ndị ọbụla ọlabara buru akwụkwọ ha bata ebe wee jezi imit pipụl wee mitizi oke nwa ebipụ n'ụlọ redi oke nwa were duruzie ya wee duteziere ya mụnwa hazi na onwe m bụzie ebe nke ọ na-eme nkịta mụnwa chụkwa ka m were kwu ya transfagharị ya the general coordinator ya ama mpasa owo Ventilator. ọga ị mara afọ ya ịma anyị jos ntụ esi aba kpọọ gị pee nokia touch nwamba na-azapụkọ ọya bụ akwa nke ikpeazụ akwụkwọ ka a na-achọ ibi mba ka o buru akwụkwọ ndị jere ndị nke ha na-akpọ ndị anụ obodo oyibo alaba ya bụ akwụkwọ so take care you know the us ee eh, m gị nnọọ wee kene talent ọ na-afụrụ onye a na ya n'ọkụ onye ifuru n'ebe a ka mụ na oke nwa onye ifuru n'ebe a nna ama m nke ọ bịa kwụrụ n'iru kamera onye ifuru n'ebe a a na-akpọ talentị ya n'uturu nwa nne oke nwa anyị ewere jee n'ihi ya anyị jichakwuchie ama mmiri kwa ya Eh, ayo anyị rọsapụrụ n'ahụ kacha obi aṅụ wee che na Ayo alabala ọbịa ka anyị pụtara briji asị na-emechie na nọkụdan onye a ana m eme ya nchefu na maachị a 20 gịnị dị 29 echi nwa ihe ya anyị jere ije a pụta na briji Raru na bridge. Biso dị. Onye Ayo ala. Ejikere na-apụta moto m anọ m 4 hours.

anaghị ere aka ndị mmadụ na-ere aka ha na-eri ihe so biko na eji n'aka na mmadụ nọ nga ya ekerecha n'ụlọ odogwuna ama igbo ịnọbi ha ndị kamera si gem um, onye bụ igu ọ nụ nwa dibịa m ọ ya nke a nwa m ya na ka ọnwa nsị ya ji efe ya lata kerekwa onye bụ igu anyị nọkwara ya otogo anyị na ya n'oge nọkdaụn mechakwa o mechakwa ọrụkwa na ofu obi ya ahụkwa n'ikpeazụ Ehm, anyị kenekwere uche prince uche anyị si ya ya dịkwuoro gị mma biko ndebe anyị nọn mhm. nọn ehm, biko ka anyị mee maka ndị ga-eje ebe ndị ọzọ ehm, anyị ga-eme omenala omenala anyị ga-eme ọnwụ onye ọ dị ọsịsọ anyị kwuo n'okwu ihe anyị kwuo n'okwu ihe ọma ihe anyị na-esu kịta abụzi nzu anyị nzu anyị na-esu kịta bụ ya bụ ihe eji mara igbo ihe a nzu ọ na-esi n'ala apụta n'okwutu ebe a mana obe si n'ala abịa pụtacha ịbịa ọdị iche ebe ọbụla ọ wụsa na anakwa mana ọ na-ana ka o si pụta ama m na agọtara igbe a o si na anapụta mana iru ewusi ya na ana ọ dịkwa iche kwụrọ m ala ahụ o si wee pụta ọ bụrụ ka chukwu si wee wee kee ya nke ya igbe gberibia egbericha ọ ya ka ọ na-abụ mgbe nwaanyị mụọ nwa ewere ya ibi tere nwa nzu a ịghọtago kpakịrị nzu tee na-aracha aracha aracha mbụ ka asị mba na nzu aghọ n'ọgwụ na ndị dibịa na-eji eme ọbara na-ejizi ya were eme ọbara ọra na tebụl e pawda na ya na nwere nke a na-akpọ spiritual powder anyị edomakwala agba ha ọsọ echenji ya <laughs> ehm, biko ka anyị ka nụ nzu ihe ọma ndebe anyị nọn nzu anyị na-akabụ ehm, onye ọbụla bụ ihe ọma n'obi bịa ihe ọma ga-esi ya weela onye ọbụla bụ ihe ọma n'obi bịa ebe a ihe ọma ga-eso ya onye ọbụla na-eje ije ihe ọma ihe ọma ga-ekwuri ya onye ọbụla chọrọ ka ihe ọma merie ya ihe ọma ga-emeri ya onye na-agba ọfụ nwa mmadụ ọ dị hapi ụmụ nke ya ga-eme ọ dị hapi onye na-agba ọfụ ihe ọma mere mmadụ ọ dị hapi ihe ọma zuo ya arụ ee ehm, ọ fụchara mmiri ifere mmiri chọrọ ogbu ugoro m ihe mmadụ ji efụcha mmiri gafere kwa n'abalị n'ime ka okwute mmiri dị ọcha onye chọrọ mmiri dị ọcha ga-ebute mmiri dị ọcha ihe ọma kwụọrọ anyị n'ahịrị onwe ya anyị fuburu efu mbụ ya na chigataziere anyị azụ anyị na-ekene unu na-ekene mmadụ niile wee na-asị na obi a na-ewube taa ihe ọma ka anyị na-ekwu ka o mee taa isi obi ihe ga-abịa ebe a ga-abụ obi mmekọrịta nwanne na nwanne ihe ọma ga-emere anyị obi a mere onye ọbụla tụrụ na n'obi ntị ya mere onye ihu mere onye azụ kelekwa ndị ikwu na ibe ndị enyi ndị ọgọ ndị niile tiri aka na obi a nọ ya kwudo nke ha ihe ọbụla ha tiri aka ya kwudokwa n'iwu ka anyị ka nzu ya bụ omenala ahịa ahụ eji wee mara igbo onye igbo ọbụla bịara begidebere gị nzu o mere na gị ihe ọma ọ gị ka ọ dị ichi eke onwe gị ọ dịghị ka o ruru ịka owu na oruru gị ihe na aha jizọs na ịna mana o ruru gị ịka maka na nzu bụ ihe ọma ka ọ na-ekwu maka mana ọ bụrụkwa aka niile na-ete nzu aka tere nzu ara ete ihe ọma ka anyị na-ekwu okwu ya ala zoro ụkwụ ala isere asaba ihe anyị zodo ụkwụ ebe a bụ na ana igbo niile igbo ka a na-asụ ebe a anyị wee na-asụ na nzu ihe ọma ka anyị na-aka nzu ọganiru ka anyị na-aka n'obi eziokwu a onye ọbụla bịara ebe a ihe ọma ga-achakere gị ntu a nzu a si chake ka ajụ ihe ga-esi abụ n'ihe ọma ihe ọma wee mere ọganiru ọganihu na ndụ ogologo n'isi mmadụ niile bịara ebe a amụta nwoke amụta nwaanyị n'isi mmadụ niile nọ n'ebe a eji a na-akara nku agha ebu anyị eso ọfụrụ anyị kwụba anyị o anyị anya ọfụ anyị onye ọ na-afụ furu obi ya furu obi anyị ji ọka onye sị na ndị alaba alaba ahịa adị o mechara mara ma ọ gị ga-eje ọgụ bịa ndị alaba alaba ndụ anyị ndị alaba alaba ndụ ogologo unu obodo na-ekpo ọkụ anyị ọkwa ndị highway ọ ya abụ ndị alaba alaba obodo ama na-egwe ọkụ Ndị ego anaghị ego ọsụ ego zụcha ọnwa ihe ọ chọrọ ire ọgba ya ego a na-azụ ego ma nwunye anyị na-agba moto mara mma ọ zụgburu onwe ya na ego ọ na-azụ ego nwunye ya nya ọmarịcha moto mekwa ụmụ nwaanyị a ndị alaba alaba ya na-alụ não anaghị o hapi ha nakata ọ ha na-anakata si di ha ị na-anakatakwa pụọ ma ite kenye mmadụ out ha na-afụcha ụmụ okorobịa ibe gị ebe ha na-anọsị na na wasap na na fesbuk na ebe a na ụmụ ihe bụ mmadụ adịrị lively nwoke ifuru imere onwe gị ịdịrọkwa lively o mana ọ bụrụ anyị nwa ihe ndị nke anyị na-adakọwa abụ eh, oge ọbụla o na-akwụgharị ụna na-akwụgharị nke patan nke ikpeazụ nke nwunye m bidozikwara ọfụ ọbụ ọbịa ọsị mụ na hmm. ihe na-agafụsi ego isoro ndị nwere ego na-agafụsi ego ị na-agafụsi ego ị na-agafụsi ego ụlọ niile rụrụ ọ dị nkọmplita bildin mara ụlọ elu ụlọ elu <laughs> bọọlụ nke be anyị ejiri ike arụcha ụlọ ya <laughs> afro ndị abụ ihe ego ndị abụ ihe ego ị na-aga ego eh, eh. ya ị na ego ebe ọ bụla ị nwere ego ya ime ego ka ndị bido butiki ị na-ebido butiki ọ bịa ka ịmụ ije gụcha akwụkwọ na nekede pụta jebe ikwe akụkọ butiki ya ya ị n'ụlọ akwụkwọ nwere ego ka ụmụ nwaanyị nwere ndị bụ nnọọ ya ya ahụ a na-ahọzụ na-adịkwana mgbe na-eme ya ka ebe nọ ya achọrọ m ije ma gị na-eme matrik ya mata ya E ka e nwere ebe ị nọ ịnọ ịmara ma anyị waịpa mesigosi onwe ya na-eme na skul ka ndị bunata ọgụba akwụkwọ ị na-agụ ọgụ ọgụcha o nwere ofu mkpụrụ omume ọ na-emebe omume gụrụ akwụkwọ ọ bụrụkwa ofu ihe ahụ iburu nwaanyị ha kasị mma ndị gara aga adịcha aka ihe anyị jiri ekwu na ụmụ m niile ya aka aka mgbanakwa ntị nwere ike ihe agụtasị nke ị na-eme livin ezampụl isi ịma ezampụl nke hapụ nke gị onye ọbụla nwere nke a na-achọ ịgwa gị jegoro onye awụsa ka ọ bịa rụọrọ gị ọrụ ọgba iko onye awụsa kposara m aja awụrụ aza awụrụ na ihe a na-anụkwa igbo sasa aja ka eje tipa ụwa ibin <laughs> ka ha sizi eme ya bụ na ịbịa mee ka iwe na ewe ha alabazi kpọbazi ọga 3005 ọ gwazigo okwe ondi ndị igbo be anyị ara ekwekwu amụ ọrụ ahụ ọ marụ ya so onye mụtara nwa tinye n'ọrụ aka ọ mụta ọrụ aka ee mụta akwụkwọ ọsụba nke oyibo ọ na-abụ ọkpa ya na nke ndị oyibo mee gịnị ọ ife Mm, afara m na nke ije gị nye njichọ ka iburu ụzọ ka iburu ụzọ waara m ọjị abụ ije gaa ka iburu ụzọ tụọ nzu tụọ nzu ka ọ chakee gwachukwu ka o siri gbachukwu ihe ọ ga-eme n'ọnụ gwu ya na ọ sịrị arụ echi ntị na anyị na ya nọ gbu ya ọ ya ka ọ dịnyere ịgbachukwu chukwu ije m na-eje ebe ọbụla imere ebe ọbụla imere ya n'ihu gị ka ọ ga-adịrị isi chọọ ndị be anyị adịbụ taa bụ ụbọchị oyi na afọ Igbo bụrụ ụbọchị ụka eji eh, onye Chineke ekele nzu ka nji maka nzu ihe ọcha eh, nzu ihe ọma nzu ugo Taanị hmm? bụ onye kwuru nso na ndụ anyị aja asị na ọya anyị mma ọ kwụrụ etu anyị ka o megide anyị ụkwụ ya eji ya n'ụzọ ọ ga-egbu anyị ga-egbu onwe ya ee, eh? anyị ga na-aga n'iru

ọ̀daràn na pa àyẹ̀ rẹ̀ ń gbé. ìfì bàtà sí kó. ìfà bàtà ó. ọ̀dọ́ àbọ̀nì state. bịa bịa bịa kere ebu ọjị onye bụ igwupụta ọjị osebila vidiyo hapụ ọjị o nwere ihe na-arụ chọba ọjị a chọba ọjị um, a ọ nara ya negharịa na ya ma mụrụ ya fụ ọjị ọjị ọjị ọjị dị n'ụsọ ka anyị kọọ ọjị ka onye ọbụla nwee ike lewere ya na-azụ na ihe mara mara na-adị n'azụ ọjị ma ọ chịrịkwara na ọka enwekọ ọjọ ahụ dị nke ya dị oche ụkwụ ka nwa mgba akwala agwụ